guys welcome back to my channel it's debbie in the building as always are you wondering why is she dressed this way what is happening oh yes today is not a cooking video it's not a sit down and talk video today is a praise day this is a praise video so put on your dancing shoes and let us praise the lord oh yeah. all right all right all right okay uh in today's video we'll be doing something different yeah it's not all about food talk talk talk today we are going to praise it is always good to praise the lord if you know me very well you know that praise is what i like doing singing is something i enjoy doing you know whenever i'm sad when i'm happy when i'm excited just mention it at every point in my life, good or bad, I always sing, I always <laughs> glorify God, especially when I'm down. I just praise God, sing, and voila, I'm good. So guys, join me and praise the Lord today. Be in a praise mood right now. Hmm? Stop whatever you're doing and be in a praise mood. Join me and praise God. A fellow YouTuber tagged me on this. A Cameroonian YouTuber that is based in US tagged me on her video that I should sing um, praises to God in my language, which is Igbo language. I'm from the eastern part of Nigeria, so I'm an Igbo girl. Yeah. So guys, in today's video, I'll be singing. Oh yes, singing. If you know me, you will know that what I do is praise in fact my name is praise mm, because that is just one thing i know i i derive so much joy so much joy in doing praise is what i do and that is what i enjoy doing so don't worry if you're not able i'll be um, translating the songs i'll be singing on my uh, on the screen okay so just check the screen and read out the meaning of the song you know, just join me and praise the Lord, okay? In every situation, give thanks to God. Despite whatever you're passing through, despite the condition, the situation of things at this point in time, just rise up, dust yourself up, and praise the Lord, okay? Because He's too faithful to fail, and He deserves our praise. He said we should give Him praise in every situation we should give him praise so guys join me let me not talk too much okay eh? join me guys let's Praise this God, the creator of the universe, the Alpha and the Omega, the beginning and the end, our light and darkness, our waymaker. Guys, join me. Let's praise this awesome Jehovah. Aga m esoro ndị mmụọ ozi na osimiri na-erugharị n'ọtụtụ oge nna m ahịhịa bi n'ọhịa na-efufata na-enye gị ekele ụmụ mmadụ na na-enwe ikpere na-aja gị mma chukwuma anyị na-asị imeela aga m ndị mmụọ na-enye gị ekele aga m ndị mmụọ na-abụkọ gị abụle osimiri na-erugharị n'ọtụtụ na pụta otu siri masị chineke mo, ịma mma ya ịma mma ya ịma mma chimụdị ebube ịma mma ya ịma ya ịma ya otu siri masị jehova otu siri masị chineke mo, ịma mma ya ịma ya ịmammachigbudị ebube ịdị ukwu ya ịdị ukwu ya ịdị ukwu ya bara ọba otu o siri masị jehova ye otu masị chineke m imama ya imama ya ịma mma chimụdị ebube ịdị ukwu ya ịdị ukwu ya ịdị ukwu ya bara na-arụ ma bụrụ nsọ n'uwo ozu gị nye gị Arụm niile bụrụ ọnụnụwe, ozu ozughị nye gị asị na arụ m bụrụ ọnọnụwe ozughị nye o asị na arụ m bụrụ ọnọnụwe ozughị nye gị ekele ozughị nye gị ekele ozu ozughị nye gị ekele Ozu ozughị nye gị otutu ozu ozughị o asị na arụ m bụrụ ọnọnụwe arụ arụ m niile bụrụ ọnọdụ wee a na arụ m bụrụ ọnọdụ ozughị inye gị eke arụ m niile bụrụ ọnọdụ inye gị na arụ m bụrụ ọnọdụ na arụ m bụrụ ọnọdụ inye bụrụ ozu ozughị inye gị ekele ozughị inye gị ekele nna gi inye gị eke ribotuto m jehova ribotuto onye na-eme mma ribotuto o si n'ala n'obi m o si n'ala n'obi m rịbọtụtụ m jehova arịbotuto onye na-eme mma arịbotuto o si n'ala n'obi o si n'ala n'obi ma eribotuto jehova bụrịbotuto onye na-eme mma arịbotuto o si n'ala n'obi ribotuto m jehova bụrịbotuto m Daddy ribotutum, osinala lobim, osinala lobim, my ribotutum, ribotutum, ribotutum, ribotutum. Daddy Jesus ribotutum, sinala lobim, ribotutum. Ribotutum, Oba Rosa ba, ribotutum, osinala lo, osinala. aghara igbotuto chika onye na-eme m aghara osi n'ala n'obi m osi n'ala n'obi m aghara igbotuto chinenye nwa aghara igbotuto chinaza ekpere igbotuto osi n'ala n'obi m o ribotuto m jehova m ribotuto onye na-eme m aghara osi n'ala n'obi dị mma n'ụtụtụ ịdị mma n'ihe rube ị kwesịrị ntụkwasị obi Chineke ọ dịgo onyere dịka gị ịdị mma n'ụtụtụ ehe ịdị mma n'abalị oo ị kwesịrị ntụkwasị obi Chineke ọ dịgo onye dịka gị ị ga-ekwe ị n'ụmụ nwanyị ị ga-ekwe ị ga-ekwe ụwa jụọ mọnụ nwa ya na m ekele gị ọnụ m juru na-ekele ebe ị mere ndụ fọrọm ọnụ m juru Jehova Rafa na m ekele gị oo onye na-eme mmanya ebi mere ndụ fọrọ m ọnụ m juru jehova n'isi ya na m ekele gị o ọnụ m juru na-ekele ebi mere ndụ fọrọ m ọnụ m juru jehova n'isi ya na m ekele gị o ọnụ m juru na-ekele n'otuto na-ekele ọnụ m juru jehova n'isi ya na m ekele gị o onye na-eme mma ebi mere ndụ fọrọ m ọnụ m si ya na m ekele if you are new to my channel don't forget to hit the subscribe button join this family we do amazing things here mm? we do amazing things beautiful things on this channel so join this channel by hitting the subscribe button trust me guys this um subscription is free you are not paying anything just hit it it's just like following someone on Instagram or sending friend requests to someone on Facebook, you are not paying anything. Just hit the subscribe button, turn on the bell beside it. Just click on the bell. You will see options, all, personalized and the rest. Or just click on all so that you get notified anytime I upload new videos. So my lovely people, join this family, eh? Join this family. I'm a Nigerian mom and a wife based in Italy. So I vlog about food and um, also my life in general. Yeah, lifestyle, I also know every good thing I do it here in this channel. So you will definitely love this family. Just join us, okay? So let's. Chukwu dị mma onye na-azụ mme, Jehova mbụ onye na-azụ mme, Jehova mbụ onye na-azụ mme, ọ dị ihe kọrọ Jehova mbụ e, onye na-azụ mme, Jehova mbụ onye na-azụ mme, Jehova mbụ onye na-azụ mbo ọ dị ihe kọrọ Jehova mbụ onye na-azụ mbo rọra àbùmọ̀yé. n'ụwa abụm onye jehova na-echere m n'echiche ọma abụm onye dịka mbụ n'ụwa onye jehova na-echere m n'echiche ọma abụm onye onye ka mbụ n'ụwa abụm onye jehova na-echere m n'echiche ọma abụm onye onye ka n'ụwa onye jehova na-echere m n'echiche ọma abụm onye onye ka mbụ n'ụwa onye jehova na-echere na-eme echiche ọma na-echere m ọbara uru na m na-echere onwe m chi m na-echere m ọbara uru na m na-echere ochi m na-echere anyị ọbara uru na anyị na-echere onwe anyị chi anyị na-echere anyị ọbara uru na anyị na-echere ụra dịghị ehi ụra ọ dịghị ehi ụra chima dịghị ehi ụra oke nkume nke nwere chima dịghị ehi ụra oke nkume nke nwere chima dịghị ehi ụra oke nkume nke nwere chibadị ehi ụra ọ dịghị ụra chibadị ehi ụra oke kume nke e e nwere Ochimu. Ị na-emere m dị m mma na-arụ ọ dị m mma na-arụ ọ dị m mma na-arụ onye oyi Ochimu. Ị na-emere m dị m mma na-arụ ọ dị m mma na-arụ ọ dị m mma na-arụ onye oyi Ochimu. Ma ọ dị n'ule chima ọnwụ ya ụchacha chima ọ dị n'ule chima ọnwụ ya ya na ọ bara Jizọs ya na o bara jizos ya na eme ya ọbara ya na-eme ihe ọnụ ụzọ ana ya aha Jehovah Jire Jehovah Jire Jehovah Jire Jehovah Jire tụbe ya aha ya Jehova Jehovah Jehova Jehovah Jehova Jehovah Jehova Jire ọya Chukwu na ọgaza ọya oh, Chukwu na ọgaza ga-ekpere mezie ya onye kpọọ ya chukwu n'ọgasa kpọọ ya chukwu n'ọgasa kpọọ ya chukwu n'ọgasa ga-ekpere obiọma ee kpọọ ya chukwu na ọ ga m chineke anyị dị mma ee ọ dị mma e, chineke anyị dị mma ee ụmụnne m chineke anyị dị mma e, ee ọ dị mma o chineke mma ee o chineke anyị dị mma ee o chineke anyị dị mma ee jizọs na-eme mma ọla ebube ya ka e na-erugharị na-ebe nnọ isi ike ndụ ka ị na-adịghị ya tata aka aka ya aka jehova na-eme mma aka aka ya aka jehova na-eme mma ọla ebube ya ka ị na-erugharị na-ebe nnọ isi ike ndụ ka ị tata aka aka aka jehova na-eme mgbaghe anya makpọ ahụwo ọla ebube gị chineke imeela imeela o imeela ọkaka anya makpọ ahụwo ọla ebube gị chineke ọla gị dị m ọlaka gị mara mma anya makpọ ahụwo ọla ebube gị chineke imeela imeela o imeela ọkaka anya anya baba ahụ wara ebube gị chineke imela imela imela ọkaka anya dị there guys guys see here who is here mr hmm? man is in the building the chairman the chairman of the house is in the building and he needs some attention you know so guys that will be all thank you so much for watching if you enjoyed this video please don't forget to give me a thumbs up oh yes don't forget to give me a thumbs up don't forget to go to consistent place channel also and watch her own video i'll be leaving the link in my description box go check her out and subscribe to her channel i bet you you will love her channel. Guys, see how I'm breathing. This is also part of exercise. I'm praising God at the same time, working out. Oh yes. So you can as well do yes. Mm-hmm. <laughs> so guys, that will be all for this video. Bye guys, and see you all in my next video. I love you.